Out of my river and out of my river. Jai Jai Mokoli! Yeah! Jai Jai Jai Jai Nibo Yeah! Jai Jai Jai Ibo Kaleli! Yeah! Ọ̀hánlẹ́sẹ̀ Koli! Igwe bí ike! Ọ̀hánlẹ́sẹ̀ Koli! Igwe bí ike! Igwe bí ike! Ọ̀hánlẹ́sẹ̀ ndị Igbo! Ọ̀hánlẹ́sẹ̀ ndị Igbo!

anyị ma ọbụma na nga anyị nọ n'obi eze obi ndị Igbo uh, obi ndị Igbo na Ghana ka anyị nọ na uh, n'obi eze nwere Nwoye Nwaokpo ụgbọ eze ndị Igbo gburugburu na Ghana na ka anyị nọ na um, eze echeela anyị ọjị n'ihu na keeze ka anụkwana oriri na-adị too much ọṅụṅụ na-adị too much ụtọ ka ọjị ga na-esi aga kemgbe sọnde akwụrụ ochie m ọhamadike ndị Igbo na Ghana

na ya atụmara anya nke a nna ike gburu m otu ebe ọnụ nkụ dị otu bupụ ya ga-ebupụ ebu just one week mebemela akwa ezi igwe ị ga-adị ha enweghị ime mere kemgbe 20 something years Una mujer que la urba la one week. Ah, what is it? Ah, what is it? Oh, dear, my um, eze anyị si ị ga-adị ị ga-achịkọ anyị nka ọchịchị riri anyị mma kemgbe iburu ọchịm anyị n'obodo enwere ịnụ gị mgbe anyị bịara n'isi mgbe ị kpọtụrụ onye ọbụla ahụ ya wee eze okwenye ka ọwa eze nwa ndị ọ na-achị agba ya gị ọ ga onye ọbụla ahụ because of time ọ na-amị mkpọbiri mkpọbiri ka ọ na-enye ya eze eze chiela anya ọjị n'iru ụmụnne anyị si taị ma Burkina na ndị ọzọ that side anyị sọ ga-adịrịrụ na mma aha Jizọs ee ndị ga-enwekwe n'ebe enwe ọwa anyị nwanyị a sị ma ọ dịrịla unu na mma n'aha Jizọs eze chiela anya ọjị n'ihu first vice president anyị nọ here second vice nọ here